nwa bụ ọfịa nwa igbo nwa okori na-asị gị ife abụ ugwu mba ofu onye na ichi ndị ibu na-enye nsogbu ikekwana ndị Igbo ihe oke ndị Igbo kamgbe ịbata kedu ịtụ ọ a na-enyekwa maka na ihe nyere onye Igbo bụ onye Igbo ibe ya onye Igbo ibe ya ma ihe onye Igbo ibe ya ji so asị onye Igbo a ga onye ọchịchị ọchịchị ma mba niile ma ndị ọcha ọ ụfọdụ ikwe na ụfọdụ ikwe Iwu ndị na-eme nke gọọmenti na-akpọ politiks ndị mmadụ ncha na ha na wọn uh, politikal pati so ọkwa ndị kwe na ndị ekwe anyị na-aga na-aga a amụta onwe anyị ife na-adịwanye mma nkịta ndị ekweghọ ekwetego gịnị mere ha ji kemgodo bụ accountability and transparent ihe ọbụla gọọmenti nyere ma nke ndị asị nyere ka e wee kwado ọha na eze si ka enye memba ana m enye ha otu o si wee dị otu esi wee si ime ozi a ka na-ezikwe so ndị nke nọ as posishọn oge m bidoro wee na-ekwu okwu ọjọọ edishọn ha kwaturu m n'ọchịchị maka nwee ndị bụ aka ọrụ ha nwe ndị bụ na ọha na eze asị gị na ihe ha ji eri bụ okwu n'ụka ha ekwuo ya pọblikri ọhịa m nara dị mma so ha bịa nara m ego taa ejekwenara onye nke ọzọ ego taa echi ha na onye nyezi ha karịa abụrụ onye iro so ihe ndị a niile ma inyere ụmụ nwaanyị ndị wido ndị nọ na ọha na eze for 20 years di ha wee nwụọ na-ata dị afụfụ nkwado nyere ha tru di onye na-achị steeti wee weta ego wee mee wutukọ widows empowerment 100 women each widow 100,000 naira e nyere ndị Igbo n'obodo a maka akọwa ya ọfụma maka taa bụ m nna ihe ahụ ndị Lagos steeti mere ndị Igbo site n'aka ọhaneze e biko gositụrụ anyị na Disemba 22 ka onye isi obodo a kpọrọ ndị ọhaneze na anyị nye ya afọ afa ndị ọhaneze bụ widow ụmụ nwanyị 100 of them nye ha empowerment wee dekọ e afa wee mee scriptation na ndị anyị na-ebo wido wee wejuru ha onye ọbụla weta akaụntụ nọmba ya ewee kwụ ya n'ito dị akaụntụ e hmm. ụdị ihe dị etu ọ na-abịa bụ mbụ tupu ịbata enwere e oge anyị kere ndị chairman ego hmm. 50,000 naira. Widows 100, ndị chairman all the government 50 50,000. onye were ego jee nnu sị ka ya ma ego a ezigbo ego maka ya na ọbụla ọha na eze 26 years enwetabeghị 1000 naira na ihe na-eme bụ ndị snach erie ọ dị na ka mmekọrịta ọchịchị dị maka na anyị maara na mgbe e mere ntuli aka ọchịchị e nwere nsogbu achịkwa ndị Igbo na a na-achụ ndị Igbo ebe a na a na-eme nke ebe a kamgbe ọ batara mmekọrịta ya na ndị Igbo mmekọrịta ya na ya adịbeghị na Lagos a kamgbe ka mkpọ ihere ka ebe 30 years ago ụdị mmekọrịta ha adịbeghị maka na ọha na eze abụghị politikal pati